na-ege anyị ntị oge a bụ oge ịkọrọ anyị abịakwa ọzọ ka anyị na ụlọ kparịa ụka tụgharịa uche maka ọdịmma ndị Igbo na ndị agbata obi ha ebe ọ ndị Igbo bi aha m onwe m bụ maazị Oke Ụkachukwu onye mụ na ya nọ na ụka na mgbede a bụ maazị Keke Odeluga daalụnụ anyị si na arụ agwụbago ah, ụbọchị na-abịa ụbọchị Satọde na-abịa bụ ụbọchị ekeresimesi ya bụ ụbọchị osikapa na-agba ka mmiri ụbọchị ahụ ka ọkụkọ niile nke a nọrọ n'ọsọ nọ n'ime ite mana ka o si na-adị ka onye ọbụla si akwadobe ma nnọkọ a ga-anọkọ dịka ezinụlọ ma mgbakọta na nnọkọ agbata obi dị iche iche na ndị obodo dị iche iche oge a bụ oge ndị Igbo ji afụ ibe ha ma ndị na-ote aka ma ndị nọ nso oge ụfọdụ anyị e were ya wee mee oge ịkpa nkata na ịtụ alụ maka arọ na-abịa na ịtụ a ga-esi bi na ịtụ a ga-esi nọ maka ọganiru obodo maka ọganiru mmadụ na ezinụlọ ya na agbata obi ya na ikwu na ibi ya na ụmụnna na ụmụnne ya ka nya bụ ụbọchị na-abịa anyị ji tata wee na-asị ụnụ etu arọ 2021 ji makarịa nke 2020 ma anyị na-atụkwa anya na arọ 2022 na-abịa ga-amakarị nke anyị nọ n'ime ya eziokwu na ọtụtụ ihe bido n'arọ 2020 ma nje ọrịa a na-akpọ covid nke anyị na ya na na-agbalị ma etu o wee mebisie ihe ụfọdụ dị iche iche ma mee ka emegharịa ọtụtụ ihe etu esi eme ya ma etu esi eje ọrụ ma etu esi anọkọ ma nke ikpochi akwa n'imi ma nke itinye aka n'ọnụ ma nke izelu ndụ nọdana n'ụlọ oge ụfọdụ ma ya bụ ihe na ha eru na njedebe ka bụ okwukwe anyị anyị wee na-asị ụnụ doo daalụnụ ndị gara anyị ntị daalụnụ ndị tụrụ anyị alụ daalụnụ ndị na-akwadokwa n'etu a ga-esi wee nyere anyị aka wee mee ka anyị lọta gaa n'iru ka ndụ Igbo na ezinụlọ ya dị ya bụ ihe ka anyị ga-enebanye anya tata kedu ka anyị ga-esi wee gbaa arọ ọfụ na-abịa mana tupu anyị abanyechara ọgba arọ ọfụ kedu ka anyị ga-esi wee mechie mmechi arọ n'oge ekeresimesi a oge agụgụ n'ala Igbo maazị Odeluga ya maazị eh, oke ndewo ya ịma na ndị kaira nọ n'akụkụ a bụ maazị Ejike Ọbasi na ụkọchukwu Oslon Kigbo enwere ike eh, isonye anyị taa eh, mana ofu ife dị anyị n'ọnụ bụ ilotele Igbo etu anyị si wee lu etu anyị si wee gagide wee galue n'oge dịka oge a na-akpọzi ekeresimesi ma ọkwa amalụ na gboo na ụdị ọnọkọ a Igbo na-anọkọ n'ife na oge ekeresimesi bụkwa n'ụdị mgbakọ na nnọkọ Igbo na-anọkọ na ọbụ mgbe ọbụla a na-enwe ife dịka ha ọkụ ya bụ oge eji eri ji ọ mgbe Igbo ji ezi ozi ikwu na ibe agbata obi ndị ọgọ ndị ndị nna ochie ndị ikwu ikwu nne na-abịa iso wee mee emume ili ji ọbụrụ tata ka ya bụ ụdị ọgbakọ na mmekọ na nnọkọ na-eso ọgbakọ ekeresimesi bidoro kama na ee mgbe ụka ji wee bata n'Igbo ndị Igbo wee nabata ozi ọma nke Kraịst ee ọtụtụ ndị Igbo jepụzila ejepụ mba bụ ndị pụrụ ọlụ akpọrọ a na mgba a na-agba ọlụ oyibo ya ndị pụrụ ọlụ taụnship na ọlụ jele mba mba ọzọ ee vanọsia na mba olue mgbe ekeresimesi fanata fanwe ike fama nnata mgbe a melụ emume ememe iri ji fanwe ike fama nnatanwu mgbe emelụ mmọnwụ ee ọ bụ ofu ndị abatatasi ike n'oge ọmaliko maọbụ ndị ogidi mgbe fa na-eme nwa afọ asị na ndị mmadụ natasị ee eh, mana ndị nọzi nso nwere ike ịnata ya bụ njekọ na mgbakọ Igbo niile wee bụzie n'oge Disemba na-emebe ekeresimesi oyikwenu ụdị akụkọ akọ mgbe mm, a mụrụ eh, Jesu Kristi ị na nna ya na Mary na Josef. N'ọkwa ọkwụ mas return ka a na ọ bụkwa onye sụrụ oyibo maka na herod na-achị mgbe afọ gbara iwu si onye ọbụla lue ụlọ ka eje gụwa ya n'obodo amụrụ abụ obodo nna ha nna ya na nne ya ya bụ obodo o si ọya merụkwo josef ji wee kpọlụ mary wee gaba betlehem maka na ọ bụrụ na ebe vabibo kama na ebe obodo amụrụfa bụ obodo nke ebe david si na juda so na ụdị nnata abụrụ ife ọbụrụ ife etu Igbo si anata ya bụ ọ etu mmụọ ya bụ ogede ọ bụrụ ife na mm, elotere e mgbe anyị nọ n'ụlọ na ife na-enye ọtụtụ aṅụrị ọtụtụ n'ime ndị be anyị ndị nọkwa ofesi ji kwụfe oge a na-ana onye ịkpọrọ na ya na-ana ka ya rue ụlọ ma ndị na-eje echi ọzọ ma ndị na-eje emume e, e, dị iche iche ma ndị na-anakwu ka ha kpọrọ ụmụ nka ha jee fụ etu esi agba na eh, n'ala Igbo so n'ife dị mma ee eh, ndị nọ Lagos ndị nọ Abuja ndị nọ um, Kafanchan ụfọdụ ndị nọ na saut Africa nsọtụ ụwa niile ọ bụ kịta ka Igbo ji anata mana ofu ife bụ ife mwute n'ife niile a bụ na afụfụ Igbo na-ata n'ịpụ apụ afụfụ Igbo na-ata na ịnata anata maka onwe onye na-agụ ọnụ apụta agụa polisi chechiri ndị Igbo na-ana dị Legọs maọbụ mba obodo ndị ọzọ n'ime Naịjirịa a na-anata na ego onwekwa ife ọzọ na-abụrọ ee ka ọ wee bụo na ha kpajuru akpa ha na ọ bụrụkwọ na okwu ndị a bụ ndị na-anala onwefa mana ọ bụ ife mwute na onwerọndọ gọvanọ Igbo baa n'obi inyere aka ebe ife a bụ emume Igbo na-eme ọdịnala Igbo ọ bụrụgo ọdịnala ịnọkọtasị ka enye aka fụnanya bụ ije na ọ dịla Igbo mfe maka onwere ifenal gọvanọ hmm, idele IG polisi aka si biko tiwenata oge a na-eti ọ bụrụ na sekuriti ka a na-ekwu maka ya hmm, e, ama Igbo si ana e, ije na na bọs ọbụla bụ ama nọ nke ndị Igbo ebe ndị Igbo si ana ehe etinye polis osolufe convoy hmm? bụnadụ na ịkalụ na ụgbọ niile ga-apụ 6 pụọ 9 pụọ 12 wee jebe Legos ka nkwuo efu si Legos wee nawa Ọnịcha aha asị na polisi ga-esofapụ 6 9 12 na 3 polisi ọzọ apụa hmm? wee soro ndị na ndị nọ n'Ọnịcha polisi esi nke na-elu femeta mba ifu na ụzọ ya niile ma eme gịnị ga-anọ na nchekwa ọ bịa bụrụ ọnwa ebe ndị oduchiegbu na-enye nsogbu ee eji ekwentị kịta akpọkpọrụ ndị ga-apụta ozugbo wee nye aka mana ka o si na dị ee anyị na-asị ka Chukwu Igbo ka ebe ọbụla fa si ana ka ọ bụrụ chukwu ga-echebe fa buelfe ụzọ belfe azụ ka fa lue n'udo hmm, na onye bata be nna ya ụzọ ụmụnne na ụmụnne ya ewela aṅụrị na ọṅụ tutie unu egezi na ndị pastọ na ndị prọfet na ndị um, eh, <laughs> na-ebu amụma ife na-egbughu dị na n'ụmụnna gị na-egbughu egenefa ntị ee eh, makana na ka Igbo si ekwukwo na ha ya egbu onye ya akwa ee mana n'elu kịta ife a na-akọzi bụ sọsọsọ ụmụnna gị na ụmụnne gị na-egbu ndị ọkwụsọ ndị ga-azọ gị ndụ ndị gị na fadị wee nọ eh, bụ ofu ọbala agwaghị na nọ nnukwu nna bụ na ịgarọ n'iru ma ọ bụrụ nọ nnukwu nne gị bụ onye na-ataghị amụsụ mana ndị na-ataghị amoosu nke ịfụrụ anyị ya ama na pastọ nke debere na Legọs ka a nọ retrit ebe ụmụnna gị na-agbakọ na krismas ọrọ ọ wee nyochakọ ife dị n'akpa To na onye ọbụla anya saa unu biko ehe na ibe a na-anala ụlọ bụ ka ilue ụlọ izute ike nwa mmiri ọma kuo ume ọma eh? ndị na-ata afụ n'ụlọ na-ekwu na ọ ọzụkwọ ka ọ dị mgbe a na-eme elekshọn dịka na Anambra ee na ịbata ịṅụrụ mmiri tọgbọ iko vigilante obodo niile na-alụ ọrụ onye lue ya na ụmụnne ya gbakọ ọ bụrụ ofu iko mmiri ka unu wee unu aṅụkọsịa ọnụ ee gị bụ onye ji ozi ọma iwee fụna efe wee zie ụmụnne gị na ee maka na ọ bụrụ nke a ka agbakọ n'obi esi mba nọọ ebe lụrụ alụ Kee ka ọ ga-esi lụzi alụ ebe nke webụ onye nọ ebe afọ ee ilu ebe afọ idozie ya nụ a na-aghasị ị na-aghasị ị bụla anya Chineke bụla anya Chukwu bụla anya anya mmadụ bụla anya Jizọs na ọkwụ ka ọ ra n'ọnụ maka na ọ ama m na isi na mba m nteluo na agba ọfụ mhm. maka na ife anyị na-akọgwa awụrọ mba anyị ada akpọ ha nọvemba disemba tupu ndị oyibo abịakwute anyị ọ ka ha bịachala ka anyị ma nke a na-akpọ mba na nke a na-akpọ mba mhm. mana ife nji ekwu ewu na o nweghị ife ọjọọ dị n'ọnwa mba ma ọ bụ oh. nọvemba ahụ ma ọ disemba nke mm-hmm. ọnwa ọktoba nke ọbụla mba dị na onweghị ife ọjọọ dị na ya dịka ndị be anyị na-ada e, akwuwe na ọnwa mba na-afịa ahụ maọbụ ife na-esi ike maọbụ ife na-arị elu mm-hmm. e, Eziokwu na dịka nje si bata na ife ndesoe na ife e, akpara isiriri ka na-arị ọjị mm-hmm. ọkụkọ ewu atụrụ nke ọbụla danere ibunu nchi nọ n'ọfịa gbafewupụrụ agbafe maka na ife ka nkụ mana ife ji nwayọ adị mma dịka isi kemgbe emechala elekshọn ife e ji na na-echigakwa n'anya ya abalị ịnọ gara aga ka a na-agwa anyị na ndị ndị uwe ojii na ndị ọchịagha dị iche iche ndị ndị um, ndị na-afụ ife gbasatala ichekwa obodo mm-hmm. ha jikọrọ aka ọnụ wee baa n'ime ihi ala na um, ụzọ Anambra steeti wee baa n'ime uli na ụzọ Imo steeti wee jekwuru ndị amakoome nọkọrọ ọnụ na-egbusisi ndị mmadụ na-achụpụ ndị mmadụ werụzie ebe ahụ merụkade jide ha nya ife o gosiri iwu na ọ bụrụ na ndị gọvanọ anyị na ndị na nọ n'ọchịchị na ha chọọ mgbe o doro ha anya na ha chọrọ ihe na ha ma etu esi eme mara ife anyị eme maka na ha mm-hmm. jidere ndị agha ọ ya emekwa ka obodo ju ha ya oyi mm-hmm. ndị a na-asị na ọ ya bụrụ na ichihe ekpughesiana ha ihu amawana na ndị ha wụ maka mmadụ oh. iri itoolu eji amara na ndị ha wụ ọ na amaghụbu ya ndụ amara oh. ife dịkwa na ya wụ onye lukwa anya wụrụ onye ọwụ na ọwa ị na-enegharị anya onwe onye dịka onwere ka o si eme na tinekwa ya ọfụma chọkwa onye ọzọ na-enyo onye enyo mhm. ka ọ ghara ịwụ na ndị osochi egbu onwe ka onye ahụ si eme amaghịkwa ka a ga-esi wee dụ ya ọdụ na ọ bụrụ na onye ahụ adụnye ọdụ ma ọ bụ si ya hasịa ma ọ bụrụ na onye ya ege ntị ma ọ bụ mhm. mee ka ọ ghọta na ọ nwere ka esi ebi n'obodo ọ kwụsị mhm. ọha nche awụ na mmadụ bụ nwanne mmadụ ya ife a na-ekwu gị na ụmụnna gị nọkọ dịka maazị odeluga kwuru ndị a na-asị gị rapụ ha gị si n'ime ha pụta naife kwuru na akwụkwọ nsọ ha eziokwu maka na ka Jizọs nọrị na-agwa ndị mmadụ okwu o nwere mgbe o ruru nne na nne kpọrọ ụmụnne eji efu ya eziokwu na nke agwaghị na-ekwuchara ọsị na ya bịa nọ n'ọnya na ụmụnne na nne nke nọ mana ọ na-erubere ya isi maka o nwere mgbe o ruolu na mbido nne gwacha ya sị ya nna enweghị ọwụ mmanya jewalụzie si ndị ụmụazị ife ọzikwa unu mee unu eme ya mana nwata oh. jee ozi ezirie ọ oh. bụrụ na ịba ime ụlọ na-alụo ụlọ be nna gị ma ọ bụ jee na nke ndị ọgọ ebe ọ bụla ịfụrụ onwe na krismas a ịmara ife asị gị mee ndị mmụọ ime ime ya ige ntị onwe ebe ị ga-esinye aka inye aka onwe ụmụazị one na one ya egeghị ntị ị nwere ike ịmụ ha amamife ịgwa ha ife ha kwesịrị ịnụ maka na onye amaghị ibe amaghị ibe ezi ya ikwu amaghị ibezie. ezie ọbụna mm-hmm. ya ka anyị ga-eji wee dị mma oge krismas mm-hmm. a oge ekeresimesi wuo oge ọgọ n'ime ụmụnne na inwe ike zọọ ụkwụ ebe inweghị ike maka na ọrụ oyiwo na-ewepụ mmadụ n'ote aka mm-hmm. mana oge ahụ ụmụazị ndị azụrụ na mba ga-eji na ruo malụ ikwu na ibe ha malụ ndị mụrụ ha malụ ndị na-ana mmekọsịrị anyị mawụkwanụ ndị jewere ọrụ oyibo nwere ike ịnata anyị ejiri oge ahụ gee ntị mara ife na-eme n'ime ebe anyị si wee pụta n'ime nna anyị marụ mhm. ka o si wee metụta anyị na etu anyị nye aka o nwezie amamife anyị mụtara ebe anyị jere mgbe ahụ ka anyị asị na akụ akụ na-ekwukwa owe akụ amamife mhm. ụlọ mana ọ bụrụ nọ nke ijezi na-efe ego ma ọ na-ekwu okwu ego ka isi na Nnewi ma ọ bụ na-eme na-efe ego ka ije amụrụgo n'ọba ọ bụrụ omenala Igbo nke ahụ abụrụ omenala Igbo kwesịrị ọka anyị bụrụ omenala ndị ọzọ wawụrụ ife ọma ma ọ ife eji eme okomoko bubata na be anyị nke dịkwa ka ya ife ọfụ bụ ị na-ayọ ayịyọ na-ebe ka eh, eh, nwa mmadụ tiri ife na-ayọsa ayịyọ onye amalụghị mm-hmm. krismas onye amalụghị nke a ịmakwa ka doo nyara hapụ ka ife agbachazie krismas onye malụkwazie nke ọ chọrọ ịhapụ ọ ọmalụ nke ọ chọrọ owelu Secondary School ejebia enwere nke ndị undergraduate fame gịnị fagbakọọ mhm. a na-atụ alụ onye ọbụla afụtasị ibie a na-achịkwa etu e ga-esi dozie obodo a na-achịkwa etu onye ga-esi melụ obodo ọdịmma ụtụtụ ndị jelu yunivesiti a na-achọ etuba ga-esi na anata na nke vakeshọn nke a na-anọte aka ka ha nye aka wee kụziere ụmụaka kwado ofa maka jamb maọbụ ndị na-akwado ije nenewaye ife a niile bụ ife a na-atụsi n'alụ ọkwanụ mgbe obodo ji agbakọ wee chịkwaa onwe fa ọ bụla ịnata n'izu hmm? mgbe afọ ka ụmụaka niile amụ na mba ga-anata nwarasị afa fa amala ana jee ikwu nnefe jee ikwu nnefe ndị ụmụnna ha gbaa ọkpa na anị nna ya ịfụzi isi ya junata oyi onwekwa ife ọzọ na-abụrụ a na-ejekọrị afọ onwe nke onye nwe onye ibie a na-emegide a na-atụtụkọ onye nwere oroma e, abute onye ji bred si e, e, mba wee nata o weta onwe onye ji achịcha bekee o wee nata o nwere onye ji ụkwa ọchịta nwekwana onye tiri akụ okpote hmm. akụ ọ bụrụ na mgbe akụ na-efe oweta onye nwe nru oweta ndị ji ube weta ụmụaka ndị nọ n'ogbe eduru ndị si township na tabaofia chụọ odu chụọ ngwere chụọ ụkpana machaa cheleku chụọ ụdala tolu jee ịkpa jee mmiri ụmụaka ghọta ka ụwa dị ọkwanụ mmekọ dị o nwere onye furu ibie na ụdị na ọ bụ onye ilo ma onye furu ibie dịka ọ bụ onye bịa imegbue kama na onye ọbụla na-enwere ibi aṅụrị maka na mmadụ bụ mmadụ mmadụ bụ mmadụ na onye fụrụ mmadụ ọ ṅụrịarịa maka na onye ṅụrịlụ mmadụ ka aṅụrị ga-adị n'arụ n'ọgwụ na ndụ ya ino amụrụzi ebe ndọkasị arụ a bido bịabata maọbụ mmekasị niile a na-emekasị nke na-ewechizi ntị bụ onwe onye Chineke goziri hmm, onwe nke Chineke nyere ya ọfụ ya n'ụdị ife ọ ga-eji wee wenye onwe ya elu onwere onye na-aka ibie igbo niile ọkwanye ya bụ ife na-ewutezi ọtụtụ n'ime anyị na Igbo anyị ma na mkpịsị aka niile ararọ mana onwere ọka ka ibie mkpịsị aka niile ararọ mana onwere ọka nke ibie maka ihe arapụ isi aka igba olim mm-hmm. mana onwere ka aka anụwa bụrụ aka na ọ bụrụ na nke mkpụrụ a ewetara e ife ọrịa eweta ehe nke ọbụla bala uru mana fararọ mana onwere onye ga-anapụ onwere onye nke a bụrụ mkpụrụ aka ị bịaghasị ya na ọ bụrụ mkpụrụ aka maka na o toro ogologo ka ibie emana mm-hmm. igbo kịda apụtazi ya na-eme n'ụdị na onwe ndị bụ ndị na onwe onye abụrụ mmadụ biko na ọ mere gịnị na ike na o nwere ego onye bụ onye ka ị bụ ole ka ịkpata moto ole ka ịkwụba mmadụ mmadụ bụ mmadụ n'anya Chineke n'anya mmadụ niile ịfụ mmadụ ịkwanyere ya ugwu maọbụ ikenye maọbụ nwanyị maọbụ nwoke maọbụ nwata imefu ọbala na ụdị ka e wee chụba ego o nwere ebe ọ na-edu mmadụ eje maka ogbu mmadụ ana na mma onye gbupụrụ ọbala naanị omelụọ ana a na-achụ ndị ya ọsọ onwụrụnata ka na imelụ daalụ ịma na ofe ndị mmadụ aghọtara n'ime lụọ ana onwụrụ ka na afọ e, nye ya iri. ị ga-eri onye chụọ ese ọkwọ ike ime na-asị n'ụlọ na ebe a na-ekwuzi na maazi ọdọga na bụ e, alụsị ka ọ na-epromoti e ihe gụọ baịbụl egote ken ifu ka isi na ya dị ya n'ife agwali ya na maka ọbara nwanne ya owufu ewere ọbara afọ na Chineke na-asị ya na ọbara afọ iwufu na ya nụrụ onu ya amaka ya na ya ga-achụpụ na ọkwụ ị na-agazi dịka agafu onye nwere mmadụ na onwere ife ị ga-eme ga-agala nyanwụ wee na-eti na-ayọ na-asị ka ọ na-abụ ka ya nke onye fụ ogbue ya mba na kama ya ga-echekwa ndụ na onye metụghị aka na ya ga-achọkwa ọbara n'isi kama na onwe ka ndụ ga esi dị mhm. ka ọtụtụ ndị mmadụ na-ajụ na-asị kedu ife na-eme n'ala Igbo ọ maka ajọ ọbara ajọ ọbara anyị na-awụfu akpamagwa adịrọ mma unu adụkene ụfọdụ abata n'ọgbọ maọbụ abata na ụmụnna na-anọ nzukọ hmm? ụfọdụ ndị a na-eme mkpọtụ ụmụ unu asịsịra jiri nwayọọ hmm? ka ya gba ofe gbalụ mmiri suela anyị iche hmm? jiri nwayọọ ee mgbe igwe na-abụ kwa arọ ọgba ọfala ka sọ ndị a ga-enye chiftensi title na-akwụtali ụgwọ hmm, omesi onye maka m unu adụa ya unu ajụrụ ikwu kedu ife unu ji echichi niile a na-echi echipụta gịnị kedu mgbe o ji bụrụ na Igbo na-ego ochichi ya na-ego ego echicha ịbụ nze na ọzọ ndị ọzọ nwere ọnọdụ fa fa na agbụrụ apịa aka gboo, pịa aka rọpụta mmadụ ọkpụrụkpụ mmadụ ndị ama bụ ndị ezi omume kwụbara aka ọtọ tala ile ndị na-ekwu eziokwu ịkpatakwuo ebe ị ga-eji mmiri ehe, amara na ịkpatara ya n'ezi na ezi bụrụ onye a ga-eji na-eme ife ịrụba ama ọgwọ tonite tachi dịka ihe abụrụ kịtazi amaka ebe onye si na wakapụta ọzara afa aka na-ekpuchi ọnwa hmm? <laughs> ịgwa m onye na ekpuchi ndị ọnwụ na-ekpuchi ọnwa ka ọ ghara ịcha arụ ndị ọzọ ehe a na-azafụ afa enwere isi afa ga abụ ịnụ ịfụ na ọ bụrụ ka Igbo si eche uche maka Igbo na-asọpụrụ ọnwa ọnwa na-eti ọnwa ka anyị ji agụ arọ aji agụ ụbọchị aji agụ ọnwa ife eji kpee ọnwa ebudo nwa afọ na-ekunye gbaa rue izu isaa ndị be anyị maka ya mara mara etu esi agụ anyị nwere luna kalenda na ọ bụrụ ndị sụrụ oyibo ọbụrụ bekee ọbụrụ kalenda bekee afọ ka anyị na-eyuzu anyị na-eyuzu afọ akpọ afọ nkwe nke oye anyị ma mbọsị ọnwa ga-ebu n'isi mgbe ụmụaka pụta egwu ọnwa anyị ma mgbe ọ ga-anọ ọkara nwee mgbe ọ ga-anọ ọ na-afọzi ka ọ bụrụ e, ọnwa ụmụ na-afụ nsọfa amara ka ha si agụ ya ibe niile na na-adana ndị na-eme omenala ma ọ bụ e, e, emume ọbụla a na-eme amago n'ọnwa ọ ga-adaba malụ mgbe ọnwa a ga-ebido kọba ji nwa mgbe a ga-ebido kọba ede malụ mgbe a ga-eje wee zu ubi be niile anyị ma maka ya mana onye pụtazia sị na ya na-aza aka na-ekpuchi ọnwa gwazianụ m ebe etu anyị ga-esi fụọ ọnwa nwanne ọ bụ na akị a na-eru n'ọnwa <laughs> ọ dịkwa egwu mana igbo amaka hmm, na ife a na-asị bụ igbo unu ruo ụlọ hmm, onye ọbụla chiri aja be nna ya chinye elu ka ọ gasị ya n'ụkwụ anyị ma na ya echighị ebe anyị si ịma na izu gara aga ka um, maazị Ọbasi na-echetara anyị na onwepụrụ ka anyị si ebi ọ na-amụ mmadụ <laughs> binie n'ụtụtụ n'ala Igbo oge ahụ onye ọbụla eje gọọ ọfọ saa ihu gụọ ji ụtụtụ gụọ ọfọ kwechie nkwa etie ya ezigbo ebi ụbọchị ahụ ife ọzọ anyị na-emekwa mgbe ahụ na anyị na-agba ndụ mhm. ụfọdụ ịgba ndụ ọ bụrụ na a na-agba ndụ ebe ọ na ebe ọ gafere ezinụlọ o nwere ike ọ bụrụ na o metụtara mba ọzọ maọbụ ebe a na anụ nwaanyị maọbụ ebe a na-enwe nkwekọrịta ebe a na-eme ife nwere ike ọbụla ana ka a na-enye agba ndụ ahụ mgbe ahụ ka a na-afụ ọbara enwere ike were ọjị were ọbara wee gbaa anyanwụ ndụ iji wee gosi na ife awụ nke ndị oyibo na-akpọ kọvenant ma ọ kọntrakt etu a ka esi ikpebi ya ife jikwa na-eme ya wụ na ka ọbara pụta o gosiri na gị na onye ahụ n'ofu ọbara ahụ na-agakọsị na ụnụ awụrụ n'ezinụlọ na ụnụ n'otu na ụnụ n'ife ejikọrọ ejikọ mana ụdị ọbara a na-awụfuzi kịta dịka isi kwuo arụ ọbara ịgba ndụ ọ imebi na mmadụ nke dị n'afọ wụ onye ọwụzọ aka aka na-ekpuchi ọnwa ọwụ na o kwere ya ọzọ agada gbachiri ụzọ kedu ka ife ahụ wee wụrụ ezigbo ihe <laughs> ọ bụrụ onye atakata abụọ atakata abụọ otiwudu ife a niile wu mmebi mmebi ọ bụrụ hmm. ụdị ife eji mara anyị ọnya wụ na ichi ọzọ kịta ka eji ego echi na-awụrọ na onye ọwụ eziokwu nke ọ ghara echichi onye ọwụ ọ rapụ ndị chiri ya ọzọ nakwuwe eh, na obodo ebe ọ na-arụ ọrụ ndị chiri ya ọzọ enweghị ife ha n'ichi ọzọ ahụ eziokwu okwu ikpe ọnọrịa mgbe e onweghị ife obere obodo na ọnụ ọgbadata nye ego enye ya otu ọzawa otu afa kwụọ ụgwọ eyie oriri ọ afọzi ọzọ wee rukwa arọ n'abịa anya oge anyị ebido chegharịba chebe kedu ife kpatara eji wee nwee ụdị ife kedu ife eji wee nwee nze na ọzọ mgbe ahụ ọ ka onye ọbụla na-eko ya wụ chifu nke a chifu nke dị chief dọkịta barista ọ na-aza na-azakwa oge ruo na anyị ga-asị kedu uru ife ndị a na-abara anyị mhm. ka ụmụazị anyị ghọta etu ndụ si wee dị na mbụ na etu o si kwesị ịdị wee gaa n'ihu o ka ndị agbata obi anyị fụ anyị ka ndị ezigbo mmadụ bụrụ ndị a ga-abịa bịa kenye ụmụ ha ma mm-hmm. ka ha ka ha nye anyị ndị nke ha ka anyị na-anụ omelụ ka ndị nọ ndị bio ndị ọbịa n'obodo chọọ ka ha soro bụrụ ndị ime ụlọ bụrụ ndị ezinụlọ bụrụ ndị obodo ha mm-hmm. ka o onye bịa onye bịa ọsị ọ bụrụ na-etu akụ si ebi ka na ọrụ onwe ya mbọsị ya anakwa ka mkpụkpụ ghara ịbụ ya Mhm. ifeba oge eruo na anyị ga-ebido n'ebebe anya kedu ụdị ndụ anyị na-ebi kedu ife ọ na-egosi ndị nọ anyị n'akụkụ arụ ekeresimesi a nke 2021 ọkacha ịtụ isi wee bata nyaba arọ mhm. maka na amara afọ ka 2020 na debe na ngwụcha mana ka Chukwu meela anyị etu a o nwero nke a na-ara ma ekwuona m ma ife oriri etu ha si rie enu onye na-ata azụ kịta ọma ego na ọ na-eri maka a sị na nwata na-ata akara na-ata ego onye na-ata azụ na-atata azụ n'ofe kịta ego e ka ọ na-atata <laughs> mana ọchukwu debelụ ndụ na-agbanyeghị ma mgbe a nụrụ mkpọtụ ndị ndị ndị ensaz na etu ha si wee mee mgbe isi nke ahụ gafere bata ndị na-enye nsogbu n'obodo bata ndị si na ha ya enye aka ma ndị IPOB ma ndị ESN na ndị bukwala ọgụ so ha a na-ekwukwa ndị agba ọfụ ụzọ ha bụ ndị ọgọnnọ mme ife a niile wu ife afụrụ n'ahụ mana n'isi ahụ a niile na ngwụchi ya na elu ka anyị si emechi ahụ ọ bụrụ mmadụ niile so anyị bata ka anyị na ha ya esokwa wee mechaa ụfọdụ ka hmm. a kpọlụ awụrụ isi awọ na ụfọdụ eluru isi awọ mana oge ha eruo na afrọzi ya mana ka oge anyị fọrọ ka ezife ihe eji oge ahụ wee mepụta tupu agba anyị nwa hmm. ọgwọna ya ka anyị na-ajụ n'ara Chineke bidola anyị arọ nyela anyị aka mechie ya anyị nwee nyekwuola onwe anyị aka na ikwu na ibe anyị aka hmm. wee mee ka um, nyawa arọ bụrụ ife ya dị mma na ngwụcha e wee werụzie ọdịmma ahụ wee bido nke na-abịa nke nke dịka nwanne ya bụ ife gbasara onye ọbụla ichekwa onwe ya maka na unu anụgo na covid anyị na ya na-eme ọgụ nyanwa na-achọ ịbụzi ọ na-achọzi ịdị ka onye nwa dị ana ma na-ekwe anyị na-ebili ka anyị na malaria na-anọgodu mana nke anụnwa o nwere ọgwụ ọgwụ ya bụ vakcin onye ọbụla logologo biko chegba vaccine ee o nwere onye gbagolie nwụrụnụ ọbịa nwere onye gbalịa si na mmadụ pụwa ọbịa nwere onye gbalịa ee mmụọ Chineke wee pụọ ya n'ime maka afọrọ m ka ọbara Jizọs na ọnwụ Jizọs n'obe etu anyị nwebụ ndị na-eso ụzọ Kristi si kweta ga-esi bụrụ na onye agbazi ntụtụ hmm, Jizọs nọ ya n'ime a naa ọ bụrụzi nwa ekwensu ọ bụrụzi onye nwe a ga-asị na 666 ma ọ bụrụ ike na o nwego chip na ọpụtazie chip emezie ya ụwa ekwensu enwekwa ike a bụ nnaelu nwekwa n'ụdị ike maka ọ bụrụ na ọ nwere ụdị ike mmadụ aka agwụgbogbo ee mm, mana onye afọ na-asị e, si agbakwala vaccine si na ịgba ya si chip abaa na arụ ọ na-ebugharịkwa iPhone 13 n'ime iPhone 13 na-afụ o nwelu lokeshọn GPS locator ebe niile ife niile ọ na-ekwu a na-erekọdụ ya mm, ife niile nkata ọ na-akpa enwe ike ịdị na-erekọdụ ya ebe ọ nọ Mhm. ebe ọ na-ama ijezi ifu ya ka ọ gbara onwe ya ọtọ na Facebook e, ọbailini ọsị na ya bakwa na ya olukwu ebe nwe ya ejekpa nkata ọsị ụfọdụ etisi eva na TV hmm, ọtụtụ ndị men of God na-akọlụ na ife a o ji foonu ịsatọ na akpa hmm. e, moto nke ọ na-anya GPS dị ya ọ na-aga ama ebe ọ nọ nyanwa mara ebe nyanwa nọ onwe ugwu ufe nke n'ebe ọ na efe ọ na-agụkwa ndị gọọmenti na ya na-abịa ndị gọọmenti a na-akpọnite ya wee gwa ya ka ọ ga-esi da mm-hmm. ọkwa ofe onye afụ na-asị unu na-agba vaccine nke ka nke bụ na onye a na-agwa ụlọ amịpụna na mgbede baa obodo ọzọ gbaala onwe ya ọgwụ ị na ọrụ ife onye isi a na-ebunu nke anyị chụrụ achụrụ ọrụ ife ọ mee tupu ọ pụọ gbaa vaccine gbuo ụmụ ya niile gbuo ụmụ ụmụ ya n'isi ụtụtụ jenụwarị vaccine na-apụta na disemba na jenụwarị ọ gachakọrọ ya gbaa gbaa ya mana ọ pụta na-akọ na ọ dị onye chọkwa na ya na asị onye ọbụla ọ ana ọ na-anwụ n'ime covid afọ nọ na chukwu zọlịa o wee pụta ndụ o wee kwa ife niile asịsị mgbe agba ma nke kwuru ọdịna na aya ewepụtabere aghalị ya ya ka ọ e wee sọvaiv a asị onye isi anyị na ọ ga-eme ifele mhm. na ọ nweka ibu ọ ga-esi dị na ọnya bụ ife danazili ya n'ogburie ewee ghaa ya ọgwụ ụdị dị iche iche ọ pụta na aka aja mbere so na bikonu unu ekwezina ka

unu ekwetago na-ekele na-ekele ọlụ ekwetago na-ekele nwanne m

na-asọvaivụ ife a bụ ndị gbarụgasị unu afụgo ka ya bụ nje si aga achụwa ya n'ụzọ a o si n'ụzọ ọ na-agagharị nke ka nke bụ nke afụpụta omikron nyabụ nje wee jee na bụ spike protein yabụ nke ebe a aghara ya vaccine tụtụrụ 33 35 mutations ka ọ wee tie m vaccine ino anya afọ ụzọ mana ọ bụrụ na chukwu dị ebube mana ọgwụ a na-agba na-akụkụ ya mana ya nwere onwe ọ na-agbasa n'ike n'ike mm-hmm. ya bụ infectivity e dị high mana ọ bịazie onye gba vaccine ọ dị mild mana ọ na-agbasa mana a na-agbafu ya mgba ọ na-aga ịtụ a na-agba ma ikpuchi imi nwere verdict ya maka na ọ ekupụtara ekupụta ka o si n'ime ibe na-ekwute m bụ na nke ha bụrụ izizi ife na ife a jekwudoro Igbo maka na ọ maka akọrọzi akụkọ ịma a na-ekwu histri atụ a na-asị ike kedu mfe melụ mgbe ochie na ige ntị ndị ikenye ụfọdụ n'ime nne nna nna anyị na nne nna anyị ga-agwa anyị maka influenza nke 1918 ọtụtụ nne na nna bụ nna anyị ochie na nne anyị ochie ga bụ ndị felon ya maka ogburu ife ogburu na Igbo ka njọ ọka nkụ etu a ka esi enyi ozu onwe mgbe olu ndị mmadụ jedebe akwamozu maka na onye jisi akwamozu na taa ọdarịa ụfọdụ emezie bido ijesie agbakọozu napụta yipụ efe gị niile gbaa ọkụ tupu e wee chọpụta ife na-eme ya bụ ọ bụrụ izizi ife gbasara epidemik maọbụ nje batara n'Igbo o nwee mgbe ọ bụ smallpox nwee mgbe ọ bụ kịtịkpa nwee mgbe ọ bụ alụbara so na ndị be anyị ma gbaa mbọ onwee ka esi zọsie ojibu na mmadụ fọ anyị ama mpụta kịta ee eh, bụrụ n'ọlụ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ maọbụ anya egezi ntị ma were akọ na uche wee na-eme ife maka na ka a na-ekwu ka a na-ekwu ife anụnwa ọ bụ ife na ọtụtụ akwamozu ndị be anyị na-eje ọ bụ ife fụrụ oife dunalụ ndị afụ n'ike mana ejesie nata onye ọbụla aṅụkwa ntị mmanụ mana ya bụ ozi dị ka olulego ntị maka na anụ mfe anụ na ọtụtụ ndị mmadụ ejego ịgba ya bụ vaccine mana ife dị mwute na mba ụwa wepụtara ife dịka nde e, vaccine dozis dọbara Naijiria Naijiria dọba ya omebie Omebie ụfọdụ n'ọkụ na-ayọ na-asị kedu ife mee na afrịka agbara na vaccine na achọrọ inye afrịka vaccine mana nke afrịka nwetara enweta afrịka dọbịa omebie. mebie maka na ndị ajọ mmadụ na-achị ọchịchị na Igbo na mba niile ọ bụrụ ndị gọvanọ anyị ka ị na-afụ kafa na-agbakiri ya bụrụ ihe na-akụ ya ka ekwe mbanụ anọbụ a na-etu ọnụ mmadụ onye nyere onye paletiv anyere onye apaletiv gọvanọ kedu okele akpa rice kọngresman eh, eh, okele akpa rice si ya debekana ha yiyo azụ maka na ụta e e dịzị e ka ife Fulani na awụsa kụziri anyị Igbo ara anyị ayiyo elotelu mgbe agha abụzi mmadụ edebe maazi ife ya bụ na ndụ arụ ịnụ arụ ise ama m ka nna m tigba mbọ ọtụtụ ezinụlọ onye ọbụla baa ọfịa gbuchebe ana kọba ugbo ndị gbafula ndị gbasibefa gbapụ gbanaa na refuji kamp ndị afọ oke nwere ada ma ebe ọbụla fanọfa na-agbakirikpe ana na-achọ ife aka ya eme ụfọdụ na-akọ ugbo ụfọdụ a na-eme rilif ma kịta onye ọbụla nọ n'ụlọ gịsalụ o mezie misteki nwee ofu onye n'obodo oyibo na-ata afụfụ ụdị ifunrọ mm-hmm. ana ọnụ ụlọ na-echeso mgbe ọ ga-ezite ego o ziteghị ego ọbụla ajọ mmadụ mm-hmm. anụ onye onye ịfụzi ọtụgọba ọnụ na agba afụ ka aha ezigba krismas anụ n'ọnụ onye dịkiri krismas adara mberede ọ mm-hmm. nwere mgbe igbo na-azụ ọkụkọ na-azụ ewu ụbọchị ụka dị aṅaa asịsị were nke a ka e wee lachaa mmanụ ifie gbọọ mbọchị weta akwa ka akụwa ka eghela ụmụazị ọ bụrụ na krismas asị were ewu a pụọ afịa ka a maa na ya e eleta ego ka e, e wee golite ife anyị ji mee krismas ọ otu ife anyị na-atụ n'alọ n'izu a maka na onwere onye ọ dịlụ mfe bie o siri ike ebe niile kama na igbo ga-eme ka igbo mkpa aka aja aja mere ọnụ mmanụ mmanụ aka aja aja mere ọnụ mmanụ mmanụ nwebụrụ mgbe igbo ji anọ n'ezi na-arịọ arịọ aka aja aja lụrụ ọnụ mmanụ mmanụ ndị yut ndị ikenye kpadobefa nso bikonu maka na ọtụtụ obodo eluzie asị na ndị yut na ndị ikenye na-anụ ịkpa ndị ikenye aka asị na asị fụa na amazị nnọọ na ha na-eme ka ndị ala na ọnwa nke ogo nọọ yut ka a na-aya onye sikwa na nwunwe ya karịrị ya bụ ntụ ka ọ na-atụ Igbo na-ekwu ofu onye ara akali ọra unu enezi anya unu afụ ofe ụmụaka pụtazi dịka Igbo si eme gboo na nwata na-ejefe ụzọ ndị ebilie edo ya anya hmm? hmm. onwe ka nwata ga-esi na-eme etieri ya ajọ mmọnwụ na uchichi ọ bụ ịtara ịfụ a na-apịa hmm. onye a ịtali itali afọ ya chi ọzọ ife banya isi e-, efepụ maka na ndị ebilie a na-eji nye nwana onwe nwee ike iso wee pịa onye ọzọ itali mebiri ana mebiri iwu obodo adụ ụmụaka tịdụa afa tịkpadofe nso bụrụkwa ndị ga anyị wee bụ ndị ikenya na-egosifa na-atụrụfa ezigbo ụkpọrọ na-emefe ka mmadụ na-emefe ka nwa na-emefe ka na-emefe enyi na-ahazi ife n'ọfa ga-abụ ndị ga-eme gị ndị gee na anyị nke nọọ ndị ga-edozi obodo ọfa bụ ndị ga-echekwa obodo ọfa ga-ajela obodo ozi na ọ bụrụ ụfọdụ n'ime anyị ike agbụgbagwo mana anyị ga-akpadebe fa nso akpapụzi na na-akpafe isu ọgwụgwọ nụkwara ọrịa n'ọnụ um, nkụ onye na n'efifie ka ọ ga-eji ọ eji nri ma nne ya ahụ na nke mgbede nye anwụ mgbede maka na ife ahụ ị na-ekwu gbasara ụmụazị ọ bụrụ na anyị nedo ha anya ọfụma ọ bụrụ na a ha ka ka ha ga-esi mm-hmm. ka a na-ekwu ịpị ịtarị ịtarị m na-afụzi a na-apịa kịta dị iche um, onye onye a na-eme ka ọ na-akpa ama na-akpụ ya onye amụma si na onye a na-apịa ịtarị mkpụrụ mmiri anaghị achị ọchị mana ife m ji ekwu ya bụ na nke a na-akpọ mkpụrụ mmiri o tekwe na anyanyanwụ ife dị na ebe ọzọ na mba ndị ọzọ rutere ụzọ be anyị hmm. mana njefie na mmefi anyị bara ji wee je burukwazie omenala ndị ọzọ wuru ife ọjọọ na ebubata anyị Mhm. o nwere mgbe olule asị na iluo na Kano na o nwere ndị na-aṅụ ma kọf sirop na ife ndị ọzọ mhm. na-aṅụ nnọọ wee na-efikwa onwe ha ọ na-emerụ ha ahụ akọ ya ọ dịka akụkọ ijikwa mba ọzọ ekwuo ma koken ekwuo ma afịfịa ekwuo mana oluo nanụ ya ife abata na imebe anyị ụzie nzu mhm. a na-akpọ ya mkpụrụ mmiri ka ụbọchị mmiri nwere mkpụrụ oh. ife a na-akpọ mkpụrụ mmiri ekwesịrọ dịka a na-anụ akụkọ ya na anyị maka na ife ife na-emebi ife na-emebi ife ndị okenye si okenye wepụ aka n'ọkụ ọ nwata ka okenye ga-akwụ ti ya na-awụpụ aka n'ọkụ jiri nwayọ na-adịghị ọdụ na na-akpọpụta ya mana ọ ndị ndị mụ na ha wee ọgbọ na ndị ndị ntọsaratọ ya apụ jee mba ọzọ jee bute ife na-egbu egbu bịa na-ele mhm. na na-elesị ndị ọzọ oh. mmadụ wee na-ana ọ dịrọ mma iji nwanne gị wee kpaa ego ụwa ọgwụ ego ijikwana mmadụ nwa onye ọzọ kpa ego gwụkwa ọgwụ ego o nwere ọgwụ ara ọzọ a na-agwọ ego na-esi na ya pụta na-abụrụ mm-hmm. iwere nwa mmadụ nye ifu e, e, emerụ ya arụ narị ego oge ruo ma ndị n'ụka ma ndị ndị ndu ma ndị ọchịchị ma ndị ma gọvanọ ma reprezentativ oge ruo na eji ọ bụrụ sọsọ ị na-ekwu okwu na ya nọọ inwe iwu megidere ile nyawa ife na ise nyawa ife ma ọ irie ma ọ bụ etu ọ ha esi na-eme ya oge ruo na a na-agba krismas a nọdụ na anakpa anya ka nkata ọ ga-abụ seshọn ọzọ na-ebido na gọọmenti enweghị iwu a oh. eziokwu na ọwụrụ iwu niile na-ewepụ eme ife echọ ka o mana ife ya dị mma na iwu awụ a na-ekwukwo ka ọgụfụ nwaanyị ka a na-asị na di ya a na-akwadobe a na-asị ndị na-akwadobe ha na-akwadokwa ka a ga-esi wee wee nwanne ha nwụrụ anwụ si chekwa ka a ga-esi wee wee machie nwaanyị di ya nwụrụ ife nji ekwu ya bụ na eziokwu na ya mkpụrụ mmiri a nwere ike ha kwesịrị ị na-eme ya ọgwụ na afịfịa na igbo na ụdị ife dị iche iche na-emerụ ahụ na-awụta ọya ọjọọ n'ụkpụrụ ekwesịrị ka mmadụ mee ya mana si chetakwa maka ife ndị oyibo si nọ idle hand is the devil's workshop ọkwụ na-enweghị ọrụ enweghị ife a na-eme ma nke ka nke bụ na onye nọ na nsogbu ahụ ịpịa ịtarị awụrụ ọsọsọ ife agha eme ka ọ kwụsị mm. ya bụ ọya awụrụ n'ọya na arụ adịrọ bụ ọya mm-hmm. nke pụtara na ọwụ n'ọya nọọ dibịa ka ya chọba mm. Ọgwụ na onye ọ na-aṅụ ọgwụ kwesịrị ị na-aṅụ o wee tinye na nsogbu ọya ọ ya achọ dibịa ka a marụ ka a ya esi wee gwọnyere ife nọọ ife ha gụrụ na ife ha mụrụ mm-hmm. maka a na-apịasị ịtarị ịtarị agwụ ya onwe nke ya asị onye ọwụ emezina mesie ya ike ka ọ kwụsị anyị amakwa ka anyị esi wee gwụọ nke nke mebiri na emebi mm-hmm. ka nyawa ife adịrọ mma ọ mma fa ndị ụmụazị ọ mma okenye mm-hmm. ndị ụmụazị na-asịkwa nnọọ ndị okenye bụ nsogbu n'ote na ha na-emebisi ife ha ha ekwu ife ha kwesịrị ikwu na um, mm-hmm. o ọkacha ndị na-azọ mba ọzọ si na Biafra chetakwana na ife okenye nọ na wee fụ na nwata nwere ike ikwu n'elu obe ya afịa maka na o nwere ife ife ọnwụ ndụ ibiri ya kụziri mhm. ọzọ dịka ya wụrụ na nwata nwa ahụ abụnye nna ya elu ọgọdọ na ikikere ayọchie ya anya oh. ọ merụkwa ka ọ bụrụ na ife onye na-eme ife ọjọọ maka na ọgụ okenye rapịa o nwere kenya bụ ife ya adị eze mee nke ọ ya eme ekpughe kpuo nkata n'ihu wee gbuo okwu oh. onye ọbụla na ekeresimesi a onye ọbụla jụọ onwe ya ajụjụ dụọ onwe ndụmọdụ nke ka nke ajụjụ anyị ajụ onwe anyị wụ anyị na-ebi ụdị ndụ anyị chọrọ anyị biri ụdị ndụ anyị chọrọ n'ahụ a mm-hmm. kedu ụdị ndụ anyị chọrọ ibi n'arọ na-abịa. ọ bụrụ na anyị nwee ike ịzụ onwe anyị ajụjụ a ọ ya eme ka arọ na-abịa ma gbuo onwe na mbụ mm-hmm. Chineke bụ eze adịla Igbo mma Igbo arọ na-abịa ga-adị mma Hmm, onye chi ekwe ọ bịa onye bịa chie ụzọ ọgbagba onwe ya ka anyị ghara ibuchi anyị ụzọ ka anyị chi anyị n'igbo enwe eze bụkwa n'igbo a mara ezie hmm, jizọs bụ ezi igbo o anyị na-aga anyị na-eme ka ya a na-adalụ jụụ a na-abụrụ ngọzi ka ọ bụ anyị ama na-achụ anyị ọsọ maka ọkọnyụ arụ a sị na ọkọnyụ arụ anyị achụrụ ya ọsọ ife anyị ji dịka ọ na-achụkwa n'anya ọzọ bụ oke mpụ na aghụghọ obodo anyị nọ ya bụ obodo Amerịka kwa ụbọchị ka m na-achọpụta ndịbe anyị ndịbe anyị igbo elele na mba mm-hmm. ọtụtụ n'ime mm-hmm, nọ na-achụ ụlọ etufa ga-esi nata mm, etu ndị ebefasi ụfọdụ na-achọ na-eme DNA na-achọ na-achọ ịbata n'Igbo na-achọ ka idurufa nata mana bụ iduru ya nata ọ bụrụ ụlọ na-akpọ garaghara hmm, ebe ọbịa nọ na-akpọ garaghara nye nwa chọrọ ebe ọ ga-abụ ọnata isi ajụwa oyi ma ọ bụ ọfụrụ ụmụnne ee ka ọ maa na n'ugwu dịkwa n'ebe ya si hmm, maka na ọ bụrụ na obodo a dị mma ndị Igbo niile bi na mba obi esie efe ike mana kwa ụbọchị ta akụkọ anyị na-anụ sọsọ etu eh, ajọ ife si ejube anyị ụdị ife dị iche iche ụdị ajọ agwa na ajọ obi dị iche nwekwa ebe ọdụrọ kama na nke be anyị fere oke maka na afrọ ka anyị esigwo mana igbo anyị ma ife anyị na-eme ife amaka ife ajọ na achọ ife anyị eme ya ọ ife anyị na-ayọ n'oge dịka oge a ezinụlọ niile gbakọọ ka udo dị ka amamife pụta ka akọ na uche bụrụ ife e ga-eji na-eme onye achọzina nwanne ya nke ọ ga-egbu onye ọbụla fụ nwanne ya n'anya ọkwa nwa amadi Igbo gụrụ ajụjụ onye achọ n'ibi okwu n'ụwa abụrụ nke onye ọbụla hmm? onye nụọ na gbọ otu ụwa abụrụ nke onye ọbụla elu ụwa abụrụ nke onye ọbụla ụwa bụ ọlịlị onye nọsịa nọ na onye nọsịkwa anụ ọ na kama ị na-ana ịrapụ ụkpụrụ ezigbo ụkpụrụ ga-esoro ọka igbo tibiribu hmm, ọ dị n'egwu dị na nka dị n'okwu igbo dị n'emerime igbo dị n'ife niile igbo ji bụrụ rapụzie ndị bido kọba akụkọ dị iche iche hmm. ka anyị kpụliwe ndụ taa echi ka amalive a ga-eme ya ọbụrụ oche Igbo Igbo ọbụrụife a bụrụ amamife Igbo anyị na-eche maka echi anyị na-eche maka echi anyị adịghị eme ka emechia taa ka ọ ghasa echi mba anyị na-eche maka echi Igbo mma mmadụ ka ọ dị na aha m onwe m bụ oke ụkọchukwu onye hụ ya nọ na nkata tata bụ maazị Kanayo Odeluga anyị na-ewetala ụlọ ozi site n'aka ụkọchukwu Austin Ọkigbo na Maazị Ejike Ọbasi anyị ga-afụzi ụlọ n'ime arụ ọfụ ya dịla Igbo mma